On that case, not report to oh, ya. Minaj. Report to oh, report to oh, ya. Get with the report. Now, interim management committee. Okay. Over his illegal activities now. Okay. This my brother neighbor. There will go problem with him. Eh, Over his illegal activities now. Gini come here, again. Just open now. Just a money now for. Just open now. Go security. He said there's no problem. I'm not. I'm not so bad. Tomorrow I'll be able to go security. Man, no, I'm eh, not shop that day. obodo ifu eje ya ụtaki chọpụ nkwụchi si m na nke ndị ịtara m ọga kedu izi nwaanyị wee mepee baa ya ma chidi ma ma ha za ka nde na ọ na-agba mkpụrụ mmiri mana awe na ha nwere egbe ifunugo ha egbe n'aka oge ara ha nwere egbe ha na-ebugharị egbe egbe oke udodi ọkija ndị nwe mmadụ na-ege ntị na-anụzi ife a ekwu hmm? ọ pọmpụ ka ị na-afụ ka ọkamed ọkamed which is not legalized not even pump or double bar ọkeghị m na-anụzi ya udodi so my brother i will not take law into my hand as the chairman security anti-crime nke ọkija ihe mgbara ihe abụghị ndị ọkija fụ anyị ga-agbakwara ya ndị ọkịja niile ka ndị ọkịja werezie aka ha kwuo ihe anyị ga-eme onye chairman anyị bụ pg anyị bụ prisken emeka anyị gwara anyị nwa gwara ọkịja niile na one ọkịja town hall na na ọ dị ya mma ijiri ọka tinye na tinye na akpa nye ururu ya pụọ ụlọ akwụkwọ na ihe a anyị nwee ihe Chidi Okezie chairman sekuriti nkwọ bụ ịnwụrụ ururu tii na-akpa ọkpọrọ anyị ọka so ndị ọka ga-ejizi ọnụ ha kwuo ihe anyị ga-emechi ide okezi ọkụ ya na-ege ntị ụnụ anụgo dịka honorable comrade ikenna dị n'ụba um, formerly ndodo but now st gabriel has spoken as the chairman of anti crime hmm? ihe ọsụ bụ n'asụsụ niile anyị na-aghọta ọsọ na hibru ka o ji asụ na latin eh, pg nke na ndị co-administrator gị na interim management nọ n'ime ya unu ga-elebazi ya anya wuti ndị ọkịja ji ji ebube ndị nwe ọkịja na ndị ọkịja nwekwa wee mara ya ga-eme n'ọrịrị otu a hmm? ihe a tụrụ anyị n'ọda ọkwa ya ka anyị na-azụta ee eh, a sị anyị na ka njọ dị n'obodo a tụmadị mkpụrụ mmiri maọbụ ndị na-agba drọgụ mana ihe ndị a niile ka anyị na-emekwa shio na-abịara ka ha ncha bịa dị kacha masị nye dị ọda hmm? daalụnụ ndị na-anya nche onye anyị ndị na-ekiri ihe onyonyo a a sị ga-adị mma nke a bụ onye ọrụ anyị ahụ onye ọrụ ahụ merụrụ ahụ ị na-anya ga-afụ aka ya